ya um hello uh, anyị mma mmanụ ekene m unu nke onye chiri nya zalụ o nwere ife dị ezigbo mkpa anyị na-ama ọkụ ya anyị sị ka anyị magharịa ọkụ ya n'asụsụ igbo anyị amaghị ọkụ ya na n'oyibo so mana anyị ga-amaghara ọkụ ya n'asụsụ igbo mana igbo anyị ga-abụ njikọta igbo na oyibo nke a na-akpọ pidgin english so ife dị ebe unu na ọfụma unu ga-afụdat na soshal midia nke bụzi nyanwa bụ the order of the day nwatakịrị na-ete ọbịa o ji fon n'aka ọ na-apị ọ na-echeki fesbuk ọ na-eme wasapịn nwatakịrị na-asụ akwa o ji fon ọ na-apị ọ na-echeki meseji nwatakịrị na-agụ akwụkwọ o ji fon the madness adịgo so much. mana nke onye na-eme fesbuk na-eme whatsapp mgbe ọ na-asụ akwa ma mgbe ọ na-asa abere ma mgbe ọ na-awụ arụ ma mgbe ọ na-agụ akwụkwọ ka akatụ mma na-enwere ife mmelụnụ ji maka ya wee chọ ka m gbasa ozi ya jos agbasacha ụka agbasara ụka mụnwa na-anazi ana so na azazi kọl kọl ka nzagidezi n'ezie anya n'akụkụ ebe m na-aza kọl o nwere nwatakịrị ya bụrụzie ebe 14 years o ji foonu n'aka nnukwu foonu afọ nnukwu fon mụ amago na ọ bụrụ onye nwa nwere fon nọ ịja foonu mama ya ọ foonu papa ya mgbe e anya na ife nwatakịrị ha ji fon eme ọ bụ na nwatakịrị ha bụ ponografi ka ọ na-enene the boy gbasapụla obi ka na-agwa gị na-enene ponografi nya ebe nwoke na nwaanyị na-akwa iko ife gbasara ime ya lebụdadị na na m na-ajụzi onwe m na-asị kedu ebe dis boy si wee fụ dis movie dis film na-enene ebe o si weta film ọ na-enene nazi ya fon nezi anya ọfụma ọ bụrụ na na galari galari dị fon na ọ bụrụ na ịntanetị ka o ji enene ya which means na ọ bụrụ na ọ bụrụ mama ya tinyelu pornography na fon ya ọ bụrụ papa ya tinyelu pornography na fon ya okwu m wee bụrụ ịbụ onye nne ịbụ onye nna enwere ọrụ dịịrị gị ịga na-alụ bụ onye ndu ị nwere ụmụ bọyị igbo tik madan nwere ndị na-asa ahụ gị ife ọbụla ịbọ so long na inwe pepụl ụlọ under you oge elugo mgbe onye ọbụla ga-amụrụ anya dịka azụ onye ọbụla ga-amụrụ anya dịka agwọ ị ga-alụ ọrụ kwesịrị onye nne ga-alụ lụọ ọrụ kwesịrị onye nna ga-alụ na-enebalụ onye ọbụla chineke tinyere gị n'aka ka ị zụọ zụpụta mmadụ anya na-enebalụfe anya maka na ife emebigo social media emebigo so many people social media etipịago ọtụtụ marriages social media etipịago ọtụtụ relationships social media akwasago so many things and this is the reason why onye ọbụla ga-eji wee mụrụ anya wee nye aka wee zụchapụta these generations na-efolo anyị mmadụ ka azụchapụta ha mmadụ biko biko let's not take things for granted the way where things take dey go only god know where people go land in the nearest generation especially especially when 5g network don finally show biko Inozia ozi Inozia gbasaa ya ịnụ ozi a gbasaa ya maka na ebe soshal midia du ndị mmadụ eje kịta sọsọ chineke nna ga-azọpụta everybody n'ebe niile n'ụwa gbaa gburugburu ife njiri omeọka mkpọtụ na i corrected the child abaala m ya mba abaala m ya mba kụsuo ezigbo nkụsu mana ihe njiri tie ife bụ na o nwere ka ihe esi wee ba mba ma ọ tie ife ije nga adịghị amakwa ife ama so mana anyị nwaka enwere ọpọchuniti ịzụ ndị na anyị n'okpuru ịkụziri fa the right thing to do rapụzi alfa ndị ọzọ rapụzi alfa na chineke ndị ọzọ mgbe ha topụtaziri biko ịnụ ozi a gbasaa ya gị bụ onye nne ị bụ onye nna ị nwere ọrụ kwesịrị na ị ga na-alụ n'isi onye ọbụla nọ ọnda yu maọbụ nwa gị maọbụ nwa onye ọzọ na-akpachapụ anya na-eneba anya n'ife ụmụazị gị na-eme ma ọ bụ ndị na-abụrụ ụmụazị gị na-etinyelfe anya na-etinyelfe anya ịnidi gị na-etinye anya bikos na akwa nkịta ife emebi ya ndị be anyị ekene m unu ịnụ ozi a gbasaa ya God bless you